ụmụ chineke ị mara na ife jizọs kara gobi soro anyị gụọ egwu a ọkara obi ọkaranya obi ọkara obi ife chukwu ụmụnne ọkakwarụ n'obi e. n'obi muje muje n'obi iso ọkara ife ndị enyi mba ọkakwarụ n'obi e. ọkara n'obi muje muje ọkara iso jizọs ife chukwu tapioka kpara n'obi ye, ife chineke na-atọ m ụtọ ọnụcha ọka kpara n'obi ya ọkara n'obi ye, ife onye kere ụwa m Lagos ọka kpara n'obi ya ọkara n'obi le ife ọkpara chineke m Nigeria ọka kpara n'obi ya ọkara n'obi ya ọkara n'obi le ife chineke maka na onye asịrị bịa rie ọ bụghị n'ụbịa nwụọ ọkara m obi ife chineke ị nwere jehova ihe niile zuworo gị ọkara m obi ife jizọs akụ na ụba nke ụwa eze jizọs ga-enye gị ya ọ bụrụ na ị ga-atụkwasị ya obi nwanne ọkakwara gobie. Ọkara ọkaranya obi muje muje ọkaranya obi iso jizọs ọkaranya obi enyi mba siti ọ kakwara unobi ye ọkara unobi le ndọma nje ma ọnụ mo naijiria niile ọ kakwara unobi ye ọkara n'obi muje muje ọkara n'obi iso jizọs ọkara n'obi jizọs nwere ihe niile ọ dịghị ihe ọbụla nke kọrọ gị naanị aba gbapụrụ ezuru ike ọdụmebo judia ọkara gobi ife chukwu ọgaranya dị n'ime jizọs ọgaranya dị n'ime jehova onye tụkwasịrị jehova obi ihe niile zuworo ya ọkara m obi ife chineke nwanne ọkakwara gobi e. obi muje ọnụ sọ ọkakpara n'obi ya ọkara n'obi ya e. Lagos ọkakpara n'obi ya Nigeria ọkakpara n'obi ya ọkara gobi le ọkara gobi woo pitale pitale ebe ị nọ ye ichefuola nna gị ukwu isila na ịmakwaghị onye ọ bụ maka na ọ gawala n'elu obe ọka gị gobi nwanne m maka na ọ bụrụ na ọ kara gobi Pita ị gara ekwenye na ị mara onye ọ bụ agaghị m akpa agwa Pita kpara nwanne m maka na ọ kara m obi ifechukwu nwanne ọkakwara unobi ọkara unobi ọkakwara gobile akpakwala agwa pita kparale nwanne m ọkara unobile ana m ajụ ọkakwara unobi ọkara unobile atụlụjọ onye na-anya moto ya na-aga nwayọ nwayọ bụ ije ụjọ atụla gị jisie ya ike mkpụrụobi ga-esi ekele nwanne m mkpụrụobi ga-atụlụ ụjọ maka na onye na-edu gị a na-akpọ ya unshakable mkpụrụ obi ga-esi ekele o mere nwaanyị a ga-atụrụ ime o mere n'obi ji kwuo okwu lenu lazarus anwụchala anwụ ya emekwa ya si n'ili bilie lenu daniel n'ime olulu ọdụm ọdụm ghọrọ n'upilo ya goloyat ya n'agha o jiri ofu mkpute nkute kugbuo ya ọnwụnwa niile na-abịa n'ụzọ gị taa nagha Jizọs mkpụrụ obi onye na asụ ahịa o mkpụrụ obi gị echekela echekela gawa gị n'ọnụ onye na-amụ nwa o mkpụrụ obi ga echekela ị na-eme biznes atụla ụjọ ebe ọ bụla ị nọ na-anụ olu ma mkpụrụ obi gị echekela echekela ọkpara Chineke m o ekwuola ya na

si ọbara n'ihi gị ihe ka na-atọ gị ụtọ ihe na-enye gị nsogbu amụsọ na n'elu nkị gị ka ngwa gị mkpụrụ obi gị eshekila ndị mmụọ ọjọọ na-enye gị nsogbu ka ngwa gị mkpụrụ obi gị eshekila ụdị ọnọdụ ọbụla ị hụtara onwe gị taa ka m gị mkpụrụ obi ga-atụlụ onye na-azụ ahịa o mkpụrụ obi gị echekela echekela echekela ọnọchi gawa gị landlord si gị kwapụ n'ụlọ ya mkpụrụ obi gị echekela echekela echekela ọnọchi gawa gị n'ọnụ onye na-amụ nwale mkpụrụ obi gị echekela echekela echekela ọnọchi gawa gị n'ọnụ abasị ahịa ya o ahịa ya o abasị ahịa ya o ahịa ya na ndụ abasị ahịa ya o ay, ay. satisfied. I am satisfied. I am satisfied. Oh yes, in Jesus', name, name, Oh, I am oh. satisfied. I am rejoicing. I am rejoicing. With God, on my side. feeling fine. Feeling, feeling fine, feeling fine all the time. We gonna support some possible. In Jesus' name, Jesus' name. I am satisfied. I am satisfied. Tubadero yeso, party of fun. Tubadero yeso, party of fun. na emu nwa nwa ya kpọpuo n'aha gị ị na-asanụ ya asa ya mụọ n'ọnwa nwokorobịa chọwa ego ya kpọpuo n'aha gị ị na-enyenu ya ego merenụ ma amara nọrọ na nsogbu mkpọpuo aha gị ị na-asa n'ekpere nsogbu agafe ọzọ m nwere nke ga-egburu m mma enweghị chi ọzọ mma ebe ka ebe nsọ n'ala o ole ebe ka nna ebubu chukwu n'ala ya e. ole ebe ka nna yeso n'iko n'ime ọnịnị baba n'ime ewo Jehova Jireh Jehova Jireh ya omi ere naanị ya naanị ya bụ onye nwere toonu ya ya ere naanị ya naanị ya bụ onye nwere ya bụ ya bụ onye nwere ọkwara ụzọ na ịba ọ bụ ya bụ onye na-egbu mkpamo naanị ya naanị ya bụ onye nwere ịma mma juru ụwa ọ bụ ya bụ onye na-egbu mkpamo naanị ya naanị ya bụ onye nwere Jehovah Jireh Jehovah Jireh ewo ya naanị ya bụ onye nwere kọwanụ ewo Jehovah Jireh ya bụ onye nwere onye nwere ụtụtụ n'abalị ya dumeje ya dum alọta ọ bụ ya dum agafe n'osimiri ọ dịghị mmadụ nke ga-egbochi m ọ dịghị dibịa nke ga-egbochi m ọ dịghị nsogbu ụwa nke ga-adọla m azụ ọ bụ na Jizọs mmiri Jeriko niile adachala o nweghị ihe ga-adọghachi mkpụrụ obi ma aka akwụ ọ bụrụkwarị na ego n'ụjọ ekwela ka ndị enyi ụwa dọla gị azụ ekwela ka ihe isi ike nke ụwa dọla ga azụ ka m gara ikpere chukwu ọ bụ gịnị ga-egbochi m onye nwe m ekwekwala ka m gara ome mma nke hụrụ n'anya ka m na-achọ m niile ebube na oyi jidere Filisians merie ọkwa gị tụgburu Fero n'ọdọ mmiri ya na ndị niile na-echekwa ya o osimiri eriela Fero le ọ bụrụ na ị ga-ekwere n'aha osimiri niile nọchiri n'ụzọ gị ihe ndị a niile ihe na-esiri gị ike osimiri o biri n'ajọ taa n'aha jizọs ọrịa ndị a niile ga-alata ị na-anyụ anyụ jizọs ihe niile nke na-enye gị nsogbu n'obi ị nwela hypertension ị nwela obi mmafu bịa fere jehova ọ ga-agwọ gị ihe ndị a soro m Kelechukwu ọ bụ n'uchukwu ukwu na-akpụ nwa ya ọ bụ n'uchukwu na-enye ndụ